ugbu a ka m ji anabata ụnụ n'ụbọchị nketa n'oge kpakpando ama m na mmiri na-ezo ọ na-eme n'oge nke ya maka ebe ndị mmiri zogasịrị ọ bụ ọrụ chineke maka na anyị na-agwa unu ya kwuchie ya ike wee na-asị unu na ọ bụ n'ala igbo ka chineke kesịrị wee mee ihe niile na-eme n'oge ya mmiri na-ezo n'oge ya wụ na-eti n'oge ya otisie ọgbachaa ọgbacha ala dị mma ya bụ ndị igbo webe na anwụrị ma kelebe chineke otu o si mee unu n'ụbụrụ ndị igbo anyị ga-agbapụ ya ọsọ ozigbo ozigbo na-amara ka anyị si eme ya na ọkụ ma ha elekere ya atọ na ọkara kwa ụbọchị fraịde niile anyị na-anọ ebe a na-iji kwalite omenala anyị gwa ọnụ na ndị igbo bụ ndị na-ebi ndụ ọma ndụ nke pụrụ iche ndụ eji eto chukwu n'ụzọ pụrụ iche ewezina maka na anyị ga na-eme omenala anyị wee mechie ya ike ọ bụrụ na iso na ndị asara isi na-ewe iwe na anyị na-eme omenala ị mara na ọ bụghị chineke ka ị na-ekpere na eweziri ihe ọzọ ị na-achọ maka na kemgbe tupu eburu nke ahụ ibu wee bata eh, bata obodo anyị ndị nna nna nna nna nna nna anyị ha na-ekpere chineke chukwu ihe ọma wee na-eme obodo dị mma udo wee dị ụmụ ha mụtara wee na-atụ ego chineke maka na ha na-azụ ha n'ụzọ nke chineke mara na onye ọbụla mejọrọ alụ ọbụla onye ọbụla mere na onye a ga-ata afụ ya ya mere ọ na-aja abụ ndị nna nna anyị ha gaa ọ na-ele ya mere ọ na-ebu ndị nne nna nne anyị ha gaa ọfọ kpee ekpere yọọ chineke ọ na-ele ya mere anyị ana dị iche iche n'obodo ebe ndị be na-agọ na mmụọ ha mmụọ na-aza ekpere chukwu na-aza ekpere ya mere nje asị gị nwanna ndị niile na-ewe iwe na-ewesara omenala iwe ọkachasị ịbụrụ onye isi ojii bụrụ onye igbo eju chineke kere gị hei amaghịkwa m na ọ bụ anụ enu ka ọ bụ anụ anị ka ị bụ maka na ọsọsọ ụsọ bụ nke amaghị na obi n'elu amaghị na ọ bụ n'ala maka na ọ na-abụ ofe efe ọkpụrụ isi ya n'ala ya bụ na ihe anyị na-ekwu kpọmkwem tata bụ gị mebe omenala gị ụfọdụ ndị na-ekwutọ na-akọ asịrị na-eme ihe niile na-asị na ha ga-eje chechie anyị na-asụ unu jijikwa ọfọ ịwa na-achụ onye aka ya dị ọcha maka na ọ na-ekpere chi nke ya ọ na-ewute gị ọ bụzi chineke ka ị na-ekpere anyị na-ekpere chukwu na-ekpesịrị chineke anyị ike ji ezigbote ọfọ anyị fụrụ nwaanyị anyị n'anya nke ukwuu ya mere m e wee na-asị gị hapụkwa omenala ejekwana n'obodo obodo ndị mmadụ metọsịa maọbụ mebie ọdịnala ha ị ga-atakụtakwa ya aja abụ m Chiziani ekelela m Tochukwu Wachigbueze otu o si ebubu ụmụ ihe a niile ụwa na-ewe na-ekiri ya na TV ekele m ndị ukwu ndị nta ekele m n'igbo Igbo niile lekwara ka m si abata n'ụbọchị nke taa ndị niile na-ewe iwe na-achọ nchechi ma ọ bụ na-achọ ịkwụ n'ụzọ na ọ bụ na-achọ na-ewe iwe maka na anyị na-eme mmọnwụ obi ka na unu na-eje nchechi maka na ka unu na-eme ihe a anyị akọnara anịba anyị wee saa anyị jebe anyị kọwara na agba na anịba anyị saa anyị jebe ijebe nneche nneche saa anyị jebe na-enweghị ihe na-eme akọkwara nna m obodo wanwachi okowe kọrọ nna m ochie anịnwe na-ede anụ ha niile wee si m njebe na ihe enwe ihe na-eme na ihe ọbụla nke kwuchiri ụzọ abụghị maka m anyị kọrọ chukwu ikwu kere igwe na ala ọsọ anyị jebe kọrọ anyị ogbekebe anyị ndị a niile a niile si anyị jebe na enweghị ihe na-emenụ ya bụ nwanna nwanne anyị na-emechi omenala anyị ike anyị na-emechi ya ike anyị jikwa na omenala igbo akpa nganga ka anyị si efe chineke anyị maka na anyị na-edebe aka anyị ọcha anyị ji ọfọ anyị wee na-abịazie maka ndị niile zoro na omenala wee na-eme ajọ ihe dị iche iche na-emetọsi omenala unu jikwa anya unu ndị niile na-eme na nke ọbụla emere na omenala ha emegharịa ya ha megide ya megide ya ha sị na ọ bụzi na-eme ya ọ bụrụ alụ emegide ya sị na ọ bụ omenala ndị niile na-abata n'obodo na-eje emebisi ihe omenala ihe ndị mmadụ ji biri ka ha si efe chi ha ihe a bụ isiokwu anyị n'ụbọchị nke taa ya bụ okwu anyị na-agwa ndị dibịa ndị azụ kwuru na omenala wee na-eme alụ onunụlọ egwu a na gboo ọ bụghị ka ụfọdụ si eme ya tata ka esi eme ya ọ na-abụ na gboo gboo ndị dibịa bụ ndị na-ewe obi ebere ha na-azọta ndụ onye gbara ọsọ ndụ gaa na nke ha ha gbaa afa ha lụọ ọlụ ha lụsịa ọlụ asị onye a o leele gị ịbịa kene ụmụ obere ife ka a ga na onye ahụ ka e wee mee gịnị ka e wee lụọ ya ọlụ mana ugbu a onye ọbụla na-emezi ihe niile maka ndị na-aja adagharị ụdị ndị dị otu a unu daesia ọ na akọ akụkọ na ọdị elezi ọ bụghịkwa ndị ezigbo ka e jere na nke ya e were dibịa mkpa akwụkwọ na mgbọrọgwụ e were dibịa ndị ihe dịgasị iche iche doro ya nke a ka ha ji kara ndị ọzọ mma dibịa gboo anaghị agwọ ihe niile ewe ndị dibịa mmụọ ewe ndị eze mmụọ n'afọ na ife na mmụọ ewee ndị ji mkpa akwụ na mgbọrọgwụ ọ bụrụ nke a ka ha ji karịsịa karịsịa karịsịa ndị ọzọ dịka esi nụ ewe ndị eji izo mmiri wee mara ọ na-ama ama ewe ndị na-ezeta ya ezeta ụfọdụ na-eje ebe dịgasị iche iche ugbu a ha jee emegasịa ụmụ ihe dịgasị aya ha alụgasị ụmụ ihe dị iche iche lụọ ya ọ dịka ebe dibịa ịbata ebe ahụ egwu a na-atụ gị isi na n'ebe ị na-eje ọ bụghịkwa otu dibịa si eme dibịa na-anọ dibịa na-anọ dịka chi ya si kee ya rụọ ọrụ osichi ya ya bụ osinachi ya ihe niile na-aga nke ọma ọ bụghị ndị a ga-asị gị bute nke a bute nke ọzọ mee nke a mee nke ọzọ n'ụzọ na-ezighị ezi ịdabasịa ịpụta esi na ọ dịghị ile ịkọba na anapụrụ gị saa ya gị na mmiri mara ụdị dibịa gị na ya na-akpa dibịa gịwa na-eme alụ dị iche iche gee ntị ndị niile ji afa omenala dibịa megasi alụ dị iche iche na-ata afọ be ha na-echi maka na ndị a niile napụsịrị ego na nzuzo ha jekọsara obi ha ebe ha si a ga-abịa gị ọgwụ na mmụọ ị ga atakute ya aja ị ga-ata ya aja ihe niile ahụ iji ego ndị mmadụ ma ọ bụ ịnatara n'ụzọ awụọ n'ụzọ alụ ha niile ga-ana n'iyi ya bụ ọ bụrụ na ị na-eme omenala kwụba aka gị ọtọ ndị omenala na-akwụba aka ha ọtọ atụọla ọmala ọmala atụọla ofeke ofe isi ya n'ọfịa na ya gịwa bụ si na m itozue ọ bụrụ ije n'obodo gị wee gozi na-etobie na imetọzi ihe ndị nna nna gị ha ji biri na gboo ịpụta nke ebutere kpọọ ya ọkụ nsogbu e wee karịzịa gị ahụ niile ị na-ewezi nsogbu ebe niile isi na ụlọ ekpere nke a gaa n'ụlọ ekpere nke ọzọ ichee na ị ga-ana ị ga-eje ya mgbaghara jụọ ndị nna ndị ichie ibe ha i imebisiri ị ga-eje dozi ya ndị na-eje n'obodo na-emebi ihe ndị obodo ji dile unu kpachapụrụ n'onwe na anya ngwa ka kemgbe unu na-emebi ihe a niile alụ ọkwụsịnanụ ọkwa ọ na-akawanye njọ nke a gosiri gị na ihe ị na-eme na ozighị ezi ọ bụrụ na ndị na-elekwa na-eme ihe a na agụ mmụọ ha otu a si agụ mmụọ ka na-agọ ya ka esi agụ ya alụ dị tata ọ gaghị adị otu o si dị ya bụ nwoke nwanyị fịa ise a n'anya na na ezigbota chikere ndị Igbo ka atụba egwu Chineke ka atụba egwu Chukwu onye ọbụla debe aka ya ọcha jide ọfọ ha ndị na-ekpere nke ha ka ha na-ekpere ya ọ bụrụ na ị nke gị debe na nke gị n'anya ihe ndị omenala ji bụrụ ndị fụrụ onwe ha n'anya fụ ịfụnanya were mmasị na-atụ egwu chineke wee kwuo okwu wee si egbe belu ugobelu ma nke si nwanne ya ebe na nkwukwala ya ka m jụọ gị ịfụnụ gị ebe onye omenala kwuniri wee jee nụsebe nụsaba ma ọ bụ na-anụso ndị ọzọ ọgụ maka ha na-eme nke ha ọ maara chi nke ya so ya sosie ya ike mana ndị ụfọdụ na-ahapụ nke ha na-ekpere jekwubezie ndị ọdịnala ọ bụghị sọsọ na ha na-ejekwu ha ha zukọ asị na ha etozuona ha ebuziri ma ọ bụ jebe ịkpọ ebe onye ọdịnala na-ekpere chi nke ya jebe ịkpọ ya ọkụ ma ọ bụ ụfọdụ eburu ihe niile o ji eme ile chọọ imetọ imebi ịfụrọ na ịfụ ozi nwanne gị n'anya na iwere ịfụnanya maka na ọ bụrụ na ị were ịfụnanya ịfụ nwanne gị ahụ n'anya ọ bụghị ije metọ nke ya ma bụ mebi ya ana m ekwu maka ndị na-ekpere chukwu n'ezie ana m ekwu maka ndị na-eme omenala n'ezie maka na anyị ma na-ewe ndị alụ ji omenala eme alụ dị iche iche ha mesịa ha si na ọ bụ omenala ka ha na-eme ọkwa asị ụfọdụ ọbụ alụ ka ha na-eme eburu dibịa jiri eziokwu ma iji eziokwu ị ga-atakwute ya aja ịta igwe maka na ofu ụbọchị onye ahụ i mere ihe ga-ebe akwa alịlị chineke wee zaba ya ekpere mmụọ wee bịa gị ọgụ iwee fụbazi ihe i mere onwe gị ọ dị ma abụ m chizi Ani ana m ekele ndị niile kwere na omenala kwesịrị ka ekelela gị eze enugu na ngwo ọ ga-adịrị gị na mma ọ bụ eze mmụọ ndị obodo nke gị ọ ga-adịrị gị na mma ana m ekele ndị niile na-ekene nna m ochie ya bụ eze mmụọ na-agba anị ọ bụ ya ji ọfọ na-agụ anị agba anị anị wee na-ede anị ekelela gị nna ya ọ ga-adịrịrị gị na mma ọ bụ nna m ochie em asị mụ ndị niile ji eziokwu aga na ọ ga-adịrịrị unu niile na mma anyị pụta anyị na-atinye ọnụ n'okwu maka ndị na-emebi omenala na ejiri afọ omenala eme alụ dị iche iche oge ahụ ịpụta anyị pụta too chukwu atinye ọnụ nke ya gịwa na-ege m etinye ọnụ nke gị ya bụ tata anyị ga-adọ ndị niile na-eme alụ aka na ntị abụ m Chizana ana m abịa ah, maka dịka o si ada tata anyị na-eme mmụọ na-emechi ike na-eme omenala anyị na-emechi ike em tochukwu ka ihe ị ga-agwa ndị na-emebi omenala ji afọ m eh, na ha bụ dibia ụfọdụ zoro na-asị na ha bụ dibia enweghị ihe ị ga-eje na nke ha ha na-enweghị ike ha ga-asị gị na ha ga-agwọrịrị wee napụ gị e-, e-, ego ọgachizi ma na ndị Igbo si na a na-esi na ụlọ amalụ mma wee na-apụ n'ezi mm. maka ọ bụrụ na anyị agwaghọ ndị na-emetọ omenala maka na ha bụ ndị omenala eziokwu ọ ya bụ na anyị adekwu eziokwu mm-hmm. ịma ndị Igbo na-atụ n'ilu si na oke nọ n'ụlọ mana mm. oke nọ n'ọfịa na azụ dị na ngịga mm-hmm. ọ ndị a na-emetọ omenala na-achụsasị ndị na-abịa iso usoro nna ha ọsọ mm. na omenala kpatara ị ga-eji wee jekwuo onye na-eme omenala hmm. onye dibe hmm. ka onye lụ gị aka chọta ụzọ nna gị ka isowu ya onye dibe akpọọlụ gị nnukwute ego ọ kpọchakwalụ gị nnukwute ego ma ngwa gị eziokwu ụfọdụ ije ebe anyị fụọ obe na ọya kpọkwara onye india <laughs> ụfọdụ na-etinye obe etinye ndị india obe etinye ihe niile etinye ihe niile abrakata were ihe niile agwakọ agwakọ ya ọgwa a na-emebi afa a na-emebi afa ihe a niile wee bụrụ ihe oke ọchịchọ oke ọchịchọ na-akpata mana ụfọdụ nna ajụ ụfọdụ ndị a na-etinye obi ha n'ego bụ kedu ihe ha ga-eme na ọbọchịkwa nna ihe dịka ego n'ụwa mm-hmm. ego bịakwala abịa mm. ọ bụrụ na ọwele ihe dịka ego ka ezi ụlọ ọrụ ị na-alụ ọ dị mma anyị ma ekele ndị dịka eze ọha dum na mburubu ọ ga-adịrị gị na ma dibịa kara aka lekwa akara ekwentị ị ga-eji wee nye ndụmọdụ nke gị ndị na-emebi omenala anyị mana tupu m a na-agbapụ ekwentị a ee ka ịkwanụ maka ndị na-aga n'ime obodo ihe nna ha ji diile ihe ka nna ha ji efe chineke ha na gboo ka eji na-emebi na-akpọ ya ọkụ kedu ka a ga-esi nye ndụmọdụ ka edozi ndụmọdụ nna ya ha bụ m ga-asị ha jee gụọ akwụkwọ nsọ Galatians 5 2 and 3 ma mbịakwuwe ihe dị enye ebe a mm, ha ji ejiri aka ha maka ọha wawa akwụkwọ ahụ mm. ha ji egowe ya ịghọtago abịa asị gị na a ga-achụ gị mmụọ mm. mmiri mm-hmm. na a ga-achụ gị mmụọ mmiri mana ị na-awụ mmiri ịtata ụla iwuo mmiri ị na-esi nri iwelu mmiri sie nri ịzọdịrị ụkwụ ụkwụ na-akọ ha n'ebe nna gị ọnụ na-akọ nna gị ọnụ akọ obodo gị ọnụ na-egbubisi agbụrụ nna gị ọ bụrụ na iwepụta ihe niile jikọrọ gị na nna gị mmadụ bịazie ịnalụ gị anị anị nna gị ka ezi ihe bụ ihe ahụ ị ga-eji wee si anọ ihe a bụ ihe nna m meburu ebe a ka nna m nọbụrụ nọzi na-efe eh, eh, nna ndị ọzọ bụziri ohu dịara ndị ọzọ na-agbara ndị ọzọ ohu ọ bụrụ otu a ka ndị China si mee China ọ ga-emepe otu a ọ bụrụ otu a ka ndị India si mee ha ga-emepe otu a ndị Japan ndị Japan Germany obodo dị iche iche na-efe chi ha na-efesi ya ike wee na-alụpụta ihe niile ha na-alụpụta gịnị mere ndị be anyị ụfọdụ ịsụọlụ ha asụsụ igbo iwe abịa ha ịpụtasịa niile eme ụfọdụ amaghịzikwana ihe ka esi sasịa ụfọdụ isi bụ na ụfọdụ amaghị ihe dịzi iche na omenala ụfọdụ amaghị isi mmadụ na ị na-eme ka chineke si kee oche na ọha alụ ka ị na-eme ọsị ụfọdụ amaghị dị e, e, nke ha ga-ekere aka bụ na alụsị ka ị na-ekpere n'obere chineke ka ị na-ekpere ụfọdụ sikwazi na ọbara na a na-egbu gwakwara kpọkwara peri kuma ọ bụ mgbe egwu anyị kpọgasịrị ebe a gwa m afa gị na ebe isi akpọ gwa m afa gị na ebe isi akpọ ndị a ebe isi akpọ ị na-anụ ihe m na-ekwu ị na-anụ ihe m na-ekwu onye gwa m afọ gị na-ebe ishi akpọ nne ka ị mere ei ọyakọta na ọ dị mma ngwa gaa n'iru ihe unu na-ekwu anụ mgbede amaka ndị na-emebi omenala bụ na ịma na ihe kịta bụ na ụfọdụ ada amaghị ha chọrọ n'ụwa kịta anụ anyị nọ n'ime ya ndị na-amụtazi ndị na-amụtazi ihe ihe a na-amụta amụta naanị karịzịrị ndị ọdịnala ndị na-eme omenala ọdịnala ọ ndị nke a na-eme na a na-eji amụta amụta dibe na amụta ọgwụ ka a si eme ọgwụ gị na-emeji omenala anyị kịta maka onye aha je mụtachazi ọ bụrụ ozi ihe a gwara ya ka ọ ga ka a si eme egwu ọ ga-esi wee mewe ọ dịla anyị ka ọ ka o bukore ka o mewe ka o bukotewe ego ma ọ bukotewe ihe ndị ọzọ niile na o wee na-emebi omenala anyị na-eme a na amasị ndị na-ekwu eziokwu ịgazi sef a na-asị gị n'oyi nke ahụ bụtụ ụfọdụ ndị igbo anyị sef adakwa amachi a na-ebere ibu karị na ndị agha karị je mụtara amụta na anara ha nnukwu ego na ha jere onye ga-agwa ha eziokwu ya ebu ihe ndụmọdụ gị nwere ike ikwu n'ihe ahụ daalụ nwanne m ọ ga-adịrịrị gị na mma ọ daalụ daalụ daalụ ee wee na-ekenekwa aniwanjọm ee eh, isi na ọsụ ene ọkpara osue na ọkpara nke dị n'amaghị nze wee na-asị na ihe anyị na-eme dị gị mma ezi nwanne ọ ga-adịrịrị gị na mma na-ekele ndị niile ndị igbo niile na-eme omenala na-emechi ike ndị ji eziokwu ji aka ji ọfọ ji aka debere aka ha ọcha na gboo ihe dibịa na-eme bụ ihe na-amasị ya bụ na o mere ma ọ bụ na ọ gwọrọ mmadụ onye ahụ weta onwe ya ọ na o mere ihe ihe a sị na o siri ike o mee ya ọ dị nlo tọpụ ndị mmadụ na-agbụ dibịa ahụ na-enwe mmasị ọ na-abụ ihe a bụ ihe na-atọ ya ụtọ n'afa ya na-ada n'ezi afa ka ego oge a ka ha na-ekweta na ezi afa ha ka ego na ya ndị niile na-eme ụdị ihe dị otu a na gboo ụmụ ha na-agawanye ihe ọbụla ha chọrọ a na-asị jebe na gboo ya na o were ezigbo afa ụfọdụ na-ewere ana dị ha were ihe niile ụmụ ihe dịgasị nzuzo ya aga m agamnihu na-adị n'ezinụlọ mhm. ihe niile na-ezuru ha oke mhm. ọrị ma ka anyị nwekwara okwuru na-aga gwa m afọ gị na ebe isha akpọ ọ ga-adịrị gị na ma ndị ebe isha akpọ nwanne ee mere ka ọchị ee ngwata ike na ọnụ ofu akwamachi ogo ịgba ọnụ m ka ịgwa m e, ụbọchị anyị ga-abịa ka anyị bịa fụ ezi ihu ọgbara e eme ka anyị kpaa ka anyị e kpaa anụ ka anyị ga-esi mee ka anyị ga-esi anyị ga-abịa n'ihu ọkpara ahụ bịafụ igwe na-eme ọfụma ngwa ọnụ n'okwu na nkịta ọ dị mma anyị adanụzi ihe na-ekwenye wetanazi gị ka anyị were onye ọzọ biko gwa m afọ gị na-ebe iche akpọ e, ekele gị nwanne nde ka imelụ ana m anụ ihe na-ekwu gaa n'iru gaa n'iru gaa n'iru ana m anụ ihe ị na-ekwu ana m anụ ihe ị na-ekwu ana m anụ ihe ị na-ekwu gaba n'iru nwanne hey eh, ọ dị mma ị nwere ike ịkpọzi anyị na ịchọọ iwere ike ịkpọ anyị na 090231109 ya 09023111009 maọbụ 0909771 109 gwa m afa gị na ebe ishi akpọ ndị ebe ishi akpọ nwanne Enugu ga isi akpọ egwa ya afa gị na ebi ya afa gị ka ị tinye ọnụ n'okwu a n'ọsọ ngwanụ e, ị ga-anọgharị ma ọ gbadata ekwurekwu gị ka o wee kwuo ya ọnụnụ ihe m nwere ihe e, na-ekwu ịma na mgbe gboo ahụ nsogbu na-akọwa ụfọdụ bụ ndị ndị natara ọnatara si ụfọdụ na-adị n'agbụrụ denu agajia kịta na ụmụ ihe a na-emezi kịta na wayo karịrị onwezi nke bụzi nke bụ eziokwu onwezi onwe nke bụ eziokwu delta hmm. so idea m na-etinye uche nke m bụ ndị hapụ ihe gbasara dibịa na nke bụ ezigbo dibịa na bụ nke bụ eziokwu e, a ha teghị ebido ego ka a na-achọ eji m nwere ikwu ngwa daalụ daalụ eh, eh, daalụ a na-anụ ihe ị na-ekwu ikwuchago ngwa daalụ daalụ kedu ị ga-ekwu gbasara nwanne anyị nwoke a sịrị ka hapụzi ihe gbasara dibịa ọ nweghị ada ahapụ ihe gbasara dibịa maka ihe dị wara gboo ọ ihe ndị gboo ka ọ bụ hmm. ya mere anyị na ihe anyị na-ekwu okwu ya bụ ka edozigharịa ndị nke emebigoro emebi mm. ewelụ ndị ezigbo dibe n'ala Igbo abụ m onye akaebe mmadụ dị ka eze ọha mm-hmm. na mkpụrụmbụ mm. ezigbo dibe ka ọ bụ mm. ọkwe ndị dibịa ndị ọzọ kwa kedu maka ndị dibịa anọ na ndị ịma na ndị niile si na eziagụ bụ mmụọ chinne abụ m onye eziagụ ịkpatakwa na eziagụ ị ga-afụkwa ndị dibịa ndị eh. eze mmụọ ndị aka ji ọfọ ndị ọ ga-abụ ha lụchalụ gị ọlụ ịma na igbo nwere ife ọ dị ma ma n'ezie ebe nsogbu dị ebe nsogbu dị maka na eh, ndị gboo ji eziokwu tupu ha anwụọ ụfụ na gboo ha chọọ ịnwụ ha na-ahaye nwa ha ụfụ nwa ha eh, ụfọdụ ka ihe a na-eme na ama n'oge ha dị ndụ ha akụziere ha ụzọ ahụ mana tupu eh, ka ọ dịzi ugbu a a na-asazi ụmụaka ha isi ụfọdụ batararị dibịa kara aka ji eziokwu aga ndị uyo ụmụ ya ndị ụmụ ya ka ụfọdụ a na-eje buru ụzọ saa isi ka a yariziri iwe onye ga-amụtazi eziokwu a wee na-aga emechazie ọ bụziri sọsọ ndị e, na-amụta dịka nwanne anyị nwoke sikwu ndị na-achọ afọ ha ndị agụụ chụbara e wee jiziri mkpa akwụkwọ na mgbọrọgwụ maọbụ kpokọnata ihe niile ọnụ wee sizi na ha bụ dibịa mana n'oge gboo a na-ezeta ya ezeta ee ndị nne mpụ eziokwu na-enyefe ya n'aka ụmụ ha mana ndị aka fela aka hmm. wute anyị aka hmm. maka ọbụna ndị mgbe gboo ahụ mechara ya mebie ihe niile ha mere ma m na-ekwute okwu ya taata hmm. mana ụfọdụ kịtazi ndị ndị ndị a na-asa eshi na-abụ ebe ọ bụla afọrọ onye ama na ọ na-ekwusi omenala ike na o ji omenala jichie ya ike na ọ na-ekwu eziokwu na o ji ọfọ omenala ejiri ego buru ụzọ chụgba nwunye ya ụmụaka eburu ụzọ sasị ha isi ndị niile nọ ya nso oge asasị nwoke isi nwoke akwụrụ sọ ya gaba gaba dịzie mebe ọ gaghịzi enwe obi mmasị ime ihe a e, mere na ụfọdụ ndị eziokwu a e, adịghịzi mana ndị eziokwu ka dị mere o ji dị e, na ha adịghị maka na ha ka dị mm. gwa m afọ gị na ebe iche akpọ gwa m afa gị na ebi isi akpọ afa m bụ Buta Henry Meka Foreman from Isinkwu ọ bụghị ebe a ọ bụghị ebe a chaa eh, ihe anyị na-akwalite ebe a bụ omenala Igbo ama ama aghọta dị m ihe ọhịa na gwa m afa gị na ebi isi akpọ Afọ gị na ebi isi akpọ gwa m afa gị na

mba mba mba <laughs> ebe anyị na-ekpere chi anyị e were m n'ebe anyị na agụ mmụọ ihe mere bụ na ya bụ okwu dịkwa nnọọ mma mana na-anya nsị na-enweta onye na-emebi omenala maka na nke bụ omenala ma nwee nke bụ na mmadụ na-agwọ mana ọ bụ na enwe ndị ji omenala e ndị na-emebi omenala esighị na ọkpamikpe dị na be oke dị na be ngwere na otu a ga ndị na-emebi ụka ịma agaba eziokwu na agakwuo okwu ụka ọ dịka ebe a kacha ikpere Chineke ilekwana omenala kwa ọ bụ ebe a na-ekpekwara Chineke mana ndị ụfọdụ na na-eji ụzọ ụka ụzọ aghụghọ na-eme na ha na-ekpe ụka na-eme arụ dị iche iche ọkwa ndị ebe a na omenala emebi omenala mgbe emebi omenala na-etikwu onye hoha hoha hoha ndị enwe ndị na-agwọ ọgwụ ndị ahụ omenala na agwọ ọgwụ na na omenala otu ọ na omenala omenala mgbe omenala mana ụka mmadụ a na-atụ asị awọrị omume chineke na-agbachikwere onye ọ bụ nke pụrụ onye ọ bụ ewere akwa chineke na ndị adị dị iche iche na-awọrị ụmụ mmadụ na-ekwu ewayo na-anapụ ego o na ọfụma dịka na enwere omenala daalụ mere na anyị na-eji arụ ọrịa mgbe oge daalụ daalụ daalụ ọ ga-adịrị gị na mma daalụ daalụ nwanne daalụ kpọọ m afa gị na-ebe isi akpọ afa gị na-ebe isi akpọ nọgharịa ka anyị nụ ihe ị na-ekwu ngwa gaa n'iru gwa m afa gị na-ebe isi akpọ sọmadị na ọ ga-adịrịrị gị n'ama ezigbo mmadụ ei sọmadị na sọmadị na o oh, sọmadị na anụzikwa ihe ị na-ekwu Thank you.